Indigenous Rights Radio, because knowledge is power. ọ kọọla elekere iri na abụọ nke ehihie gere akụkọ nke ehihie nke na-abịara gị site n'ụlọ mgbasa ozi Owele FM 99.5 Enugu ọdịnani ọka akụkọ bụ m Chidimma Kama. Isiokwu ndị a ka anyị ji mere akụkọ. The relivers Health Group enyela usoro a ga-eji bie ezi ndụ ahụike. Ndị obodo Uzam, Owelikot nke dị n'okpuru ọchịchị Ogun Local gọọmenti Area, Enugu, Nigeria na-enwe aṅụrị maka olulu mmiri borehole ọhụrụ gọọmenti rụọrọ ha. Onye ji ọkwa Daịrektọ otu egwuregwu bọọlụ Sunshine FC agwala ndị egwuregwu futbọọlụ maka nchekwa ga-adị n'asọmpi egwu bọọlụ nke ga-adị na ngwụcha afọ 2022. Gere akụkọ ndị a n'uju Ndị otu The Relivas International Health Organisation enyela anaghị bụ Naịjirịa ndụmọdụ ka ha zere akwa mkpuchi ihu face mask na-adịghị ọcha ma zekwara ịnọ na gburugburu ebe na-adịghị ọcha dịka nje COVID-19 na-aga n'iru na-egosi onwe ya. Onye ji ọkwa ya bụ otu The Relievers International Health Organisation bụ Mrs. Ozioma kwuru n'oge a na-agba ya ajụjụ ọnụ n'Enugwu Naịjirịa ebe ọ nọrọ gwa ụmụafọ Naịjirịa etu ha ga-esi chekwaba onwe ha maka nje COVID-19 nakwa mkpa ọ dị idebe gburugburu ha ọcha ụfọdụ ụzọ a ga na-esi na-egbochi ibute nje COVID-19 bụ ị na-akwọpụ aka anyị mgbe ọbụla na mmiri na-agba agba kachasị mgbe anyị nọ na pọblik mgbe anyị nọ n'ọgbakọ ka anyị na-akwọpụ aka nke ndị oyibo na-akpọ ọnịrị ọnịrị wọta ka anyị ji ncha na mmiri na-akwọpụ aka anyị nke ọzọ bụkwa site n'izu sanitaiza ajụkwa sanitaiza na-esanitaiza aka anyị mgbe ọbụla nke ọzọ bụkwa site n'itinye awa nose mask nose mask proper nose mask ka a ga esokwe ya nke ọzọ bụkwa bụ ka anyị chọọ ihe uhere ma ọ ịkwa ụkwara ekpuchi aka n'ọnụ anyị nke ọzọ bụkwa site n'iwepụga onwe anyị ebe o nwere ọgbakọ ka hapụ ịbịa a na-enwe soshi nke ndị oyibo na-akpọ social distance ka hapụ ị na-agbakọ ị na-etinye onwe anyị n'ọgbakọ ka anyị na-enyetoga hapụ ebe anyị na mmadụ ibe anyị nọ Ọ gara n'ihu kọwaa mkpa ọ dị iri ezigbo nri maka ezi ahụike yana ịkwalite akụrụngwa ndị ahụ na-ebu agha emegide nje akpọrọ immune system. Nke ọzọ bụkwa nri anyị ga na-eri ọ dịkwa mma ka anyị na-eri ezigbo nri na-eri frut and vegetable na-aṅụ mmiri na-arakwa vitamins yakwalite maka anyị na-ata mkpụrụ osisi ndị kọntenụ vitamins na-aṅụkwa supplements ihe dịka faforon iselukwu stem cell ọ dịkwa mma ka anyị na-aṅụ ya ọgịneme immune anyị a na-ebustu ọfụma na-arakọ vitamin c na-aracha ihe ndị a niile mkpụrụ osisi ndị a niile chineke kere ka anyị let go back to nature ka anyị na-eri natural food ihe ndị gboo na-eri ha ji dị mma n'ahụ ndị obodo Uzam na Owelikot ọgụ gọọmenti Government Area Enugu Nigeria egosipụtala obi aṅụrị nakwa afọ ojuju maka olulu mmiri bọhol ọhụrụ nke gọọmenti rụpụtara ha ha gara n'ihu kọwapụta na nke a bụ nrọpụtara ihe n'ihi na o tego ọtụtụ afọ ha na-eche maka ya bụ mmiri akụkọ ndị a na-abịara gị site n'ụlọ mgbasa ozi Owele FM 99.5 Enugu ọdịnali ga-aga n'iru ma wetachara gị ọkwa ndị a dị oke mkpa ndewo onye ọma na-ege ntị gere ozi dị oke mkpa maka ahụike gị ụkwara nta ya bụ tuberculosis n'olu bekee bụ ọrịa esi n'ikuku ebute bụ nje akpọrọ mycobacterium tuberculosis na-ebu ọ bụ ọrịa na-emetụta ngụ mmadụ nakwa akụkụ ahụ ndị ọzọ dị iche iche ụkwara nta bụ otu n'ime ọrịa iri na-ebute ọnwụ mmadụ n'ụwa gbaa gburugburu na ntọala ndị WHO mere n'afọ 2020 obodo anyị bụ Naijiria gbara ndị nke mbụ n'ime Afrịka gbaa ndị nke isii n'ụwa niile n'ime obodo iri atọ kacha nwee ya bụ ọrịa naijiria sokwa na ndepụta obodo iri na anọ nwere ọtụtụ ndị bụ ya bụ ụkwara nta nnyocha ndị WHO gosikwara n'afọ 2020 na ụkwara nta na-egbu ebe mmadụ iri na asatọ n'otu awa n'obodo anyị bụ naijiria ebe mmadụ iri anọ na asaa na-ebute ya bụ ọrịa n'otu awa asaa n'ime ha bụkwa ụmụaka gere nkenke mgbaama dị oke mkpa ị kwesịrị ịmata gbasara ụkwara nta ya bụ tuberculosis n'olu oyibo ụkwara oge niile ihe dịka izuụka abụọ maọbụ karịa ọkụ ike ọgwụgwụ ma mgbe ike ekwesịghị ịgwụ gị ọsụsọ ime abalị mgbe oyi na-atụ ndị ọzọ ọkọ ọya ịba mara amara na ụkwara nta bụ ọrịa ikuku nke na-agbasa mgbe onye bụ ya kwara ụkwara zee uzere gụọ egwu maọbụ kwuo okwu cheta na mgbochi ọya ka ọgwụgwọ ya gbaa mbọ na-eleta onwe gị anya oge niile ma gaa ụlọ ahụike dị gị nso maka ileta ahụ gị kee nkwụcha maka na nkwụcha abụghị ụjọ ozi a na-abịara gị na n'Owere 99.5 FM Enugu daalụ maka ịga n'iru na-esonyere anyị Dịka mmemme Krismas na-abịa nso, onye ji ọkwa Daịrektọ otu egwuregwu bọọlụ Sunshine FC klọb ekwuola n'oge ahụ a ga-anọrọ chịkọba asọmpi egwuregwu nke ngwụcha afọ a, na a ga-agbado anya otu ndị mmadụ si na-abaghesị ama egwuregwu n'oge ya bụ asọmpi. Ọ gara n'ihu kwuo na ndị egwuregwu bọọlụ na-amasị akpọrọ fans bụ ndị na-abịa na ya bụ ama egwuregwu ịbịa kirie otu egwuregwu ha na-akwado bụ ndị ga ejiriri akwa mkpuchi ihu face ya bụ onye daịrektọ mere ka amata na ya na ndị nhazi asọmpi ahụ ga-agba mbọ hụ na ndị mmadụ ejupụtaghị karịa ole ha kwesịrị ịdị dịka a na-aga n'iru irube isi na iwu covid-19 anyị akwadosigo ike anyị emego ọtụtụ ihe ga-eme na ya bụ covid-19 na-abata ụkwa na ndị fans anyị na ndị ga-agbara anyị bọọlụ na arụ ịma na otu a ndị ọtụtụ ndị mmadụ si mba dị iche iche ọtụtụ obodo ma ndị si dị mba ofesi ga-abata maka ihe omume krismas a ka anyị si kwado maka ee eh, mmemme bọọlụ nke anyị ga-ebido n'oge na-atụ anya bụ na na tupu ịgbara anyị bọọlụ na anyị ga-enwe mkpebi na ya bụ ọgwụ vaccine maka covid-19 na-egbago ya anyị ga-afụ kaadị ga-agọsị na inwe agbago ya bụ ọgwụ mgbochi maka ndị fans anyị egotechago nosmas mask na. hand sanitaiza ọrịa bụ ọrịa na-enye ụwa niile nsogbu mana otu osi na dịkịta ngasị gị na anyị kwadoro ọfụma maka ya bụ asọmpi nke ga-ebido na krismas ọsa ngwa jizọs bụ onye na-eti egwu highlife n'enugwu naijiria egosipụtala ịhụnanya nyere ọtụtụ ndị mmadụ dịka covid-19 mekpara ọtụtụ ezinụlọ ahụ O gosipụtara nke a na mmemme o mere na 27 th Nọvemba afọ anyị nọ n'ime ya ebe ọ nọrọ nye ọtụtụ ndị mmadụ bịara ya bụ mmemme onyinye ego nakwa ihe nri. O kwuru na ihe o jiri mee nke a bụ maka ihe ọ chọpụtara mere ọtụtụ ụmụ nwanyị na-azụ ahịa nakwa ụmụ ntorobịa ndị nke tụfuru ego nakwa ezi ohere n'oge COVID-19. O nwere olileanya na ọtụtụ ndị mmadụ ga na-enyekwa aka ma rịọ gọọmenti ka ha na-eleba anya n'ebe ụmụafọ Naijiria nọ n'ihe gbasara ebe ndị ọzọ dị iche iche COVID-19 metụtara. Ọ gwụla ka ọ ha anyị n'ọnụ na akụkọ ehihie a nke bịara gị site n'ụlọ mgbasa ozi Owele FM 99.5 Enugu Ọdịnala, mana tupu ọ kwụrụ ọnụ, gere isiokwu ndị ahụ anyị ji mere akụkọ. The relivas Health Group enyela usoro eji ebi ndụ ezi ahụike. Ndị obodo Uzam Owelikot nke dị n'okpuru ọchịchị ọgụ lokal gọọmenti eria Enugu, naijiria na-enwe aṅụrị maka olulu mmiri borehole ọhụrụ nke gọọmenti rụpụtara ha. Onye ji ọkwa daretọ otu egwuregwu bọọlụ Sunshine FC agwala ndị egwuregwu futbọọlụ maka nchekwa ga-adị asọmpi egwu bọọlụ nke dị na ngwụcha afọ 2022. Onye wetara gị akụkọ abụm Chidimma Kama ma chetakwa na ahụike bụ akụ na ụba ya mere mara ihe. ndewo maka ezi ige ntị gị Indigenous Rights Radio, because knowledge is power.